chi akara aka anyị osi na akara aka osi na akara aka osi na akara aka osi na akara aka ibu nwoke ibu nwanyị yo ife ịna na-eme ọchịchị a na chine n'ụwa osi na akara aka nwata nwee ndidi ọnwa wele nụ. nwata nwere ndidi na-enwe awele ije ụwa nwata nwere ndidi ọwa awele ije n'ụwa ụmụ ibe ekele m ụnụ ọwụ ndị ndị ọgbọ na uke ha abịa wụfuoro m mmiri ebe a ha wụfuoro m mmiri nsogbu adịghị anyị na-ekene ụnụ ụmụ ibe anyị sịrị ọ ga-adịrị ụnụ na mma bụ ndị bụ ndị nsọ ala igbo bụ ndị kwere n'ihe otu kwuru ọgwụkwa ha ndị ọkara mmụọ ọkara mmadụ mba anyị ma ha we know them anywhere we see anyị na-ekene eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede kenekwazie ikwu na ibe kene ezinụlọ n'ebe anyị si we gather them everywhere ebe ọ bụla ha nọ n'ụwa we will gather them and bring them to amadioha we will gather them and bring them to amadioha because oh, nwanne o m ji agba ndị mmadụ si ha ihe mmadụ na-amaghị karịrị ya enwere mgbe ndị ka gị there was when i was like you insulting everybody hey ndị muslim rienụ nsị ndị kristian rienụ nsị mmechazie juo onwe m nsị m ndị a ichie nsị ya niile what about nke gị kwen ịkpọsi ha iyi iwetakwa nke gị after you bring insult them you still bring your own that means the same thing ka ị na-ekwuzi kwenu ịghọtago ị na-eje ụka ọ na-eje ụka abraham abrahamic religion abrahamic judaism em christianity islam abrahamic ị ga-afụ onye judaism ọ sị we don want islam here odoga <laughs> ya na onye a bụ onye nkịtị complete ife onye kristian ọ sị we don want islam here nwanne ị na-anụ maka abrahamic religion have you ever heard that ọnwụ na ịnụgo maka abrahamic religion before then why should christian na na pope pope na-aga na-aga meka ọ ga-eme ka ha na-aṅụ kafe with Saudi king na-aṅụ kafe na Mecca popu na-aga popu na-aga na Mecca ebe a na-eje echi echi ebe a na-eje echi ala ji popu na-aga dị popu na-aga ichi echichi na na Mecca popu na-aga Israel ebe a na-eme n'Israel popu na-aga Israel na that wall western wall sọsọ ndị isi ojii nọ n'Afrịka na-egbusi onwe ha n'afrịka ịjụọ ha ha si ọ oh, religion ee eh, dem brought religion for us dem brought evil nwanne nothing will ever give you evil in this life apart from here evil man is here not religion not everything no ọnwa mgbe m mere iberibe o nwere mgbe m bụ onye iberibe nchekwara ya amagha m na ihe isi mkpi dị na akpa mbịa don even know m mma ndị a ndị people egbuo na ya ata na ayụ amagha m na isi mkpi dị na akpa mkpi amaghị m na ọmụ nyụrụ ihe n'esi amaghị m na ọmụ nyụrụ ihe na n'esi nchekwa na egbere onye na-eme m so from somewhere na-egbuo ha mụ ha taa ha mụ nwanne ị gara skuul n'ụlọ akwụkwọ buo klaasị n'isi isi ọwụ tija ị naghị aba klaasị ị na-agba ilegal na-eje agba ụmụ nnụnụ n'ime ọhịa ruo ka emechiri akwụkwọ iburu klaasị n'isi iruo na ya ara isi mmụọ ụlọ mama na that teacher ya ha gba wuked na nke nwa ji wee mee obo ticha ebubo ogbe ihe ticha obo ticha otina ticha ji mee nka mee nka mee nka mana ọkwa dizi boy ọ naghị agụ akwụkwọ ọ naghị akọpi n'otu ọ naghị ege ihe ticha na-ekwu ruzie echi ọ sị na akpọ ya asị egbuo ya taghị ya ọ ihe anyị na-eme today ọgụgụ isi nwanne ụwa adịrịkwa izi otu isi wee chọọ ụwa adịrị izi ndị igbo so ụwa bụ ụwa anyanwụ that means anyanwụ pụ ha n'ọkwa na ka ị ọkwa n'isi ka ị nọ anyanwụ pụ ha n'ọkwa na ka ị nọ ụwa ezokwa ha onwe ya ezo o gosiri gị onwe ya n'anyasị gosi gị onwe ya n'ụtụtụ ọ sikwe gị n'aka ka ime ka echekwa na ọ na-eme abịa n'ụwa e, na-akụ good mbọsị mbụ m gwara ụnụ si ụnụ na ndị be anyị maka ndị na-agba ọsọ ahịa <laughs> e nwere vidio anyị shia ụbọchị ahụ dida aha mgbe ọbụla ntị ya amụ eburukwe m egen <laughs> ọ kpọtara ala ji bịara ịzụ ahịa na chọpụ ya o ruo ebe ahụ ọsị ọsị nwanne na onye a bụ ezigbo onye ahịa ya na ala ji ezigbo onye ahịa ya nyata ikpe ihe n'elu agbara m ụlọ ya hie tie ya ihe n'elu tie ihe n'elu <laughs> eruo ebe ahụ ọsị ọgbaghara onye ahụ onye igbo ọsị ya nwanne tie ikpe ihe n'elu nwanne ya nwoke asị ya nsogbu adịghị ọzịa so ịkpọ m jee nke izizi tie ihe n'elu kpọọ m jee nke ịbụọ tie ihe n'elu kpọọ m jee nke ịtọ tie ihe n'elu nwanne kedu ihe a na-etiri ihe n'elu abiko ihe a bụ ihe anyị na-eme everyday nwanne tikwe ihe n'elu nwanne tikwe ihe n'elu why i ji wee choose this difficult way of life why why do we choose ịzụ ahịa is ịzụ to train ihe wu trading remove and bring is about trade trade wu training why do we choose this difficult way of life why ị gaa na western country ị ga na chinese nations all of them based in production igbo i used to know is based in production ihe ị nwere ka ị ga-enye you have to sell what you have ị na-eme ndị China ọgaranya debe ahụ na ịwa ọgaranya you are nothing but a foolish dog because all the whole goods unu na consume na Africa somebody produce do you know how many millions you make this people millionaires in the western nation in 2022 there will be no more diesel car moving here diesel car will be vanished from europe because of the exhaust exhaust carbon monoxide ọ na-egbu ndị mmadụ lung cancer the whole class we go to africa quote me right mgbe ndị german discover na fuel german fuel gulf na-use gulf gulf pure water na ọ dị contaminated the whole gulf ahụ niile na africa ka erere the whole gulf ahụ niile e ere na africa the whole gulf ahụ niile e that gulf pure water niile ahụ goro ego ya from Europe all the whole computer old computer nwere lead lead n'ime lead old computer ndị XP ahụ o nwere lead n'ime chemical na-egbu mmadụ all whole computer ha niile na Afrịka ka ọ dị now battery cells battery cells nwere contaminated chemical dị n'ime the whole battery cells in Europe ha na-eje ndị mmadụ na-eje akpa mkpa batrị batrị moto batrị moto niile reject because nwa bekee na-eme research na-enweta more information how to make moderate these things make them more consumable ka ọ ghara ị na hazard the society ị na-emebi the society ọ na-ebu ndị mmadụ ọya nke ọ bụla ha rijetịrị n'afrịka gwa nke ọ bụla rijetị n'afrịka gwa nwanne kedu ihe mere anyị ji wee chuzuo this difficult life ajụ ka m na-ajụ because iche na that easy way life ihe ha bụ because for you as onye nkịtị iche na easy way nwanne ya difficult life gị na-ebi chekwa most difficult way of life bụ ihe anyị na-eme wepụgoro the value of that money if you remove the value of the money you become useless ndị Igbo si akara aka onye na-edu ya ị nweghị akara aka then ebe iwe onye isi you are blind ndị igbo si akara aka onye na-eduhie nwanne enweghị akara aka you are totally blind in the west akara aka onye ọbụla bụ nne na nna na-ekpe ekpere ka nwa ya nwee akara aka n'ala anyị n'afrịka onye ọbụla na-ekpe ekpere ka nwa ya nwere onye ochi na onye ama ọ kpatara ya ego ka ọ kpatara ya ego ọ ihe anyị nwechara ebe a nwanne ya bụ difficult way of life ka anyị na-ebi nna agụ na eziokwu because onwere nwere onye ihe anyị na-agụ ụlọ ebe onwe bụ onye gwara anyị ya this is the first generation a na-etinye ụdị ha na public media ịghọtago because onwere nwere onye gwara anyị ụdị okwu a anyị chekwa na ụjọ ọsọ apụta ndụ yahoo yahoo a na-akụ na-eduzugharị yahoo yahoo a ndị mmadụ na-ekwu enwere ike ndị rọshia emebego ihe a 50 million years ago ịnụbeghị ya n'iwu ya enwere ike ndị rọshia na-emebu yahoo yahoo since even hacking since ụwa ndị ndị ndị afrịka kpara ya aka the next day egbuo ha deten ndị rọshia na-erebu programs antivirus programs tete ever since the life begins romanians georgians ha na-emebu this thing ndị afrịka mara anya the next day etirie ha ya ị na-agwa ha na isi mkpidi na-akpa mkpi they yet refuse to understand the truth about life ha na-ebe akwa na na ha nwanne ibezi na akwa akwa ị na-ebe bụ you are wasting your time you, who are you fighting invisible force because na iberibe anyị enweghị tụpatụ onye ọ bụla nọ n'afrịka na-afight for independent n'afrịka iberibe enweghị eh, part go and look for south sudan gaa na south sudan the in na-ekwu okwu boundary in na-ekwu ọ bụrụ na because the conscience the conscience abụghị oh, oh, the matter is not about conscience the conscience ị na-ekwu okwu ya bụ na yes of course the condition adịghị mma yes of course ị na nwere onwe gị yes of course ị na-ediri nwe kọntrị gị yes of course but the problem is the system there is a system being place here by somebody so how do you uproot the system that is the case over about to fight between your brother na nonsense because unu oyizila ike nkịta na-abụ ewere ọkpụ tụpụrụ nkịta na-abụ ndị agha na-etụpụrụ ọkpụ ha a na-aṅụ champen were unu mere kọmedi nkịta na-abụ aha na-anụ ọgụ na-azọ dị ọkpụkpụ ha na-achị ọchị they go they are having fun where two dogs are killing each other because of the bone ha tụpụrụ naanị ịghọtago that is the problem because ọ bụ gị nwa medulla oblongata the medulla oblongata the medulla oblongata because ị na-eyuzu because nke nwa na oge asị human being ị nwere two side of you ị nwere higher mind nwee lower mind lower mind gị represent the world which is absence of light your higher mind represent heaven which is ọkụ ebe ọkụ na-enwu so ị na-anya n'abalị na-anya n'elu ị ga-afụ na ị nwere stars ebe ahụ na-anya na anị nkịtị emere ihe ị ga-afụ chijie na-anya na anị nkịtị na anị nkịtị ekpere nkịtị nkịtị na nkịta gwa m sound wave dị na nkịtị na nkịta na anya na-anị nkịtị ịfụ na enweghị ọkụ dị ebe a ị na-anya n'elu ị ga-afụ na enwere ọkụ n'abalị ka m na-agwa gị ihe a you will see the stars and moons ịghọta now gị nwanyị na onwe gasị mmadụ you came into this world in Igbo philosophy in Igbo cosmology all those things is been treated that before you were born that you were existing because e nwere spam na-agara njem gị you wasn't there then but you were there then the spam gara the njem the same spam aha today is you so you don count because na amụrụ gị mgbe ibido okwuwe okwu you count all those journeys that means you were existing and you will exist after. so ọ bụrụ na ị nwere problem now that means e nwere something cause your problem kedu isi ka ị ga-esi wee gbachie onwe gị na ka were ka ite na mmiri ndị wa gbachiri onwe gị you lock yourself n'anya wee dati key ahụ padlock ahụ ji n'aka ị nwere ike isi n'iro gbachie nwee ike isi n'ime gbachie na-ege ntị iji padlock iji key n'aka ya na-akpa ya kii ahụ eji agbagha ụzọ ịchọ isi na iro gbachie ya ịchọ isi n'ime gbachie ya so ịda na problem ị nwetara from outside gbachiri gị omume gị gbachiri gị ngị nwa you lock yourself down this disney emegiri emegiri ngị nwa ji the key of the house ọ nke gbachiri gị ụzọ so condition ọ bụla nọ n'ụwa nke gbachiri ya ọnwụ nke kọsụ ya the cause and effect eyuzuzi na this country na judge don't use country to judge country is nothing but a corn tree something the corn because I a poly tricks the poly trick is a trick because poly wu oh, something that is transparent but e naghị afụ anything poly, uh, poly bag politin bag ịgotago poly wu trick anything ọra poly nwe police ịgotago to watch over wash over something is something transparent but enwere ihe na-afụ because of control mechanism to control a society so kedu ka onye nkịtị ga-esi wee bụrụzie onwe toye na this expensive lucrative information a na-akpọ politrics e just make intervene inside this thing nwanne you have gone forever ịnaga ụka na ya because ị gaghị aghọtanwu ihe dị dị until your life end mmadụ ịchụcha ị na-eche ezite you are chasing shadow you are chasing shadow America biniri one day si na Saddam Hussein nwere weapon ha ruo ebe ha kụsa Iraq kụrisie ya wekọrọ ihe niile a chọrọ iwere bugoro ebe chọrọ iburu n'abe ha n'abe ha nobody to today till today onye ụnụ niile na-ekwu okwu a na onwe ha gasị na ọma ha about that case till today onweghị anything nobody say anything even your own united nation ebe ahụ ndị ahụ ị na-agba ka ha nyere gị aka ha dị adị onwe na-ama ọ na ha amaghị na Saddam Hussein was brought down and killed unjust onye na-amaghị Libya another witness Gaddafi asị Gaddafi asị kpam Gaddafi pu si ebe a pụọ get out from here mere everything bukọrọ the whole gold bukọrọ the whole diamond bukọrọ the whole money enwere onye kwuru anything nobody say anything okay Syria enwere onye kwuru anything no mmadụ kwurukwara nonsens ruo ebe nna ụdị aka mma bịa ya n'anya eh? ụdị aka mma ajụ ya n'anya odo oge anya because iberibe gị nwere part 2 ọnwụ na iberibe gị nwere 2 all those things o nweghị ike ịgwa gị something ihe ọ na-agwa gị bụ na this way you can't you put this way because ọha, a na-ekwu okwu ya is a bond ọfọ ndị Igbo bụ ọha is ọfọ because ọha bụ ọha, because is ọfọ ndị Igbo kpesị ya ekpere ha si ise <laughs> that's means there is witness here ka onye ga-agwa m reason why eji wee nwee mkpụrụ aka ise there is something because life is not stupid like you there is a reason why iji e nwee mkpụrụ aka ise must there is a reason for it it cannot just happen ndị Igbo ji wee kpesi ekpere si ise ị chere na ndị Igbo dara iberibe because ikpe ire ikpe ire to George ikpe ire ụnụ na-anụkwa Igbo ebe a ikpesie ire isi ise na akụrụ ya n'ọfọ akụrụ ya n'ọfọ you cannot do anything with onye abụrụ onye igbo akụrụ n'ọfọ it can never work it can never work my brother ọ gaghị work not today not tomorrow not today not tomorrow you will fail and fail and fail and fail because igbo bụ ihe akụrụ n'ọfọ a na-agwa gị something you don't listen until all of you waste for no reason you mara ihe m na-akụ akụrụ igbo n'ọfọ that's why if you go ịpụọ na line because life itself is a moving train ịmapụ die ịcrosh ya pieces ịmapụ na train na-agba 360 km per hour isi ebe ahụ mapụ ịcommit suicide isi na ya because ihe na-enye anyị nsogbu bụ over media anyị na-awọchị too much media American eh, eh, African eh, ke ha na-akpọ mm, big boy big brothers anyị na watch big brothers American movies internet Facebook YouTube then we become drunk we are drunkard anyị dị drunk nwanne go and see your ancestors forget about American movie forget about american slave story that nonsense you go this is bullshit big time bullshit big time bullshit stop ndị gesi na uh, story american history nonsense babas forget about them because na ndị that ndị na-akpọ america that country na-akpọ america ndị ahụ magicians european magicians migrated to that place to live ha ma manipulation of the mind expert expert ka how so any stories kee ka o si dị gị are you surprised na the whole world na watch American movie the best European movie America the best European movie America movie so how come they dominate in music how the whole music na-eme n'ụwa ndị America ti ha na-egwu wepụrụ ha aka black and yellow black and yellow Ọhụ huh You know what it is. I gotta get, gotta be, gotta money, high flow, my ah, home, high on. Ịbara mara ma ahụ ọba. Ha nwa ihe ọbụla ha nwe. Ịma na o nwere ndị nwe that studio. Ịghọtago ndị nwe that studio. Kee ihe a na-akpọ this um, o eh, um, um movie ụmụazị. Movie ụmụazị a na-akpọ this Disney Channel. amerika wụ number one in Disney Channel. why there is a reason for that ndị a professionals in mind control ọwụ professionals ọwụ ndị a na-edere gị story about black man black man story these people ọwụ ndị a na-edere gị story these people na-eme movie ha nwa na-edere gị story of black people how can somebody uh, from America write a black story how how ajụjụ ka m na-ajụ ụnụ kedu ka onye nọ na amerịka ga-esi wee dee story of black story it's not possible but duto na anyị bara n'akụkọ we don listen to us only the problem ndị isi ojii nwere n'ụwa because we don listen to us until you begin to listen because anyị enwero ndị ma ihe too much ndị ma ihe n'afrịka erugwa 5 2 percent ndị ma ihe na afrịka erughị 2 percent quote me right because ọ bụrụ na ọ bụrụ ya the continent will not be in misery with uh, surplus of gold surplus of any kind of mineral resources any kind, any kind of mineral resources buildings you see is sand glass and iron metals all these things dị n'ime anyị everything ifo n'ụwa sand glass and metal which is all of them contain sand in, uh, uh we cannot boost of food enough we cannot boost of clean water roads bridges schools and everything this thing we cannot boost ihe o gosiri bụ na nwanne you cannot differentiate don't count ndị awụ ndị hausa ndị awụ ndị yoruba ndị awụ ndị nka nonsense i don't believe in that ndị ojii ndị africa period bring the case down ka onye ọbụla ghọta ya bring it down because if you begin to differentiate as if na enye gị enwere ihe ga-eme if you have it you cannot do anything. unless you change what is the problem i nwere ike iche the difference na those people if you think that you are smarter than them you cannot be their victim simple ọnwụ na isi na iwu victim today of any place i don't care where you are iwuru victim that means onye ahụ ka gị mara ihe tell yourself truth gwa onwe gị eziokwu ọnwụ na ịbụ victim onye ahụ ka gị mara ihe so ọ bụrụ na onye ahụ ka gị mara ihe nganaezie n'anya na ọnwụ na ndị ugwu bụ ndị na-akọntrolu Nigerian politics ndị ugwu ka anyị mara ihe marazie ebe anyị nọ ọnwụ na ndị ugwu ga anyị because gaghị na ha agaghị mara ihe ha nwa na akọntrolu the system for since for how many years now since agụ iyi iro nsi change the, the, the, the, the degree till today ha na akọntrolu ya so ọnwụ na ị nweghị ihe imemuru to control the system that means ha ka gị mara ihe simple period so ọnwụ na onye ugwu ka gị mara ihe nwanne <laughs> chekizienu <laughs> chekizienu nwanne chekizienu ọnwụ na onye na-enwe onye da ndị ugwu ka gị mara ihe chekizie ebe anyị nọ nwanne cheki ebe anyị nọ aka awụrụ ezigbote aka awụrụ so anyị na-ekwu maka nsọ ala nwanne ọ bụ ọzụzụ ka anyị na-ekwu ọzụzụ kama anụ ọzụzụ let me hear ọzụzụ bụ training tọnda and lightning chaos and order that is what amadioha means tọnda and lightning anwụ awana ọwụwa anyanwụ explosion of anyanwụ explosion of anwụ that is ọha you see there is no new thing o nwere ihe dị new under the sun unu na-eme ụnụ pụta n'ụtụ na-asị anwụ awana tiofone day break break ihe break gịnị bụ break n'ọnụ Igbo break ọwụwa ihe wara awa anwụ awana anwụ bụ anwụ anwụ the undying energy energy na-anaghị anwụ anwụ na ọwa ana ọjị oji ịwa n'ọjị ọwa n'oji na oji aha e break go oji emega explosion because disi oji energy anụnwa na afụ ya anya ọwụ ntụ ka ọwụ o ji speed na-agba n'ikuku ọgbagide ịma na ise ndị Igbo na-asị ise ise ise ibutuo ise anị ọwụrụ ise to inhale to inhale ise inhale if you ọ na-ehe inhale because mgbe ahụ ọ na-agba the speed aha n'ikuku ọ na-agba ọkụ then anwụrụ na-apụta n'ime ya anwụ bụ anwụrụ anwụrụ anwụrụ anwụrụ smoke anwụ smoke na-apụta n'ime then ọ na-eme inhale again this inhale a ka emegidere nwanne there is no way to withstand destiny explosion have to happen ọ waana then anwụ aha awaana then ọha. come out from there because the spirit is there before you to go this thing will normal thing na happen n'ụwa niile this is way of life nke nwa na onwe gị you are the same universe ya ị ga-emegide compress gide the energy until and implode ka ọ na-eme ọ naghị eme explode o mezie implode o wee nwee ike ime explode ọ na ị na-aṅụ ahịhịa ma ị na-aṅụ mmanya <laughs> onwe mgbe ị ga-eme ịṅụọ mmanya ọ dị isi n'ego ma na-awa gị e isi ya eme ọwa gị ọ dịka isi ọ na gị jide aka gị jidesie ya ike enwe mgbe ị ga-eme efe vibrate ụnụ na-aṅụ mmanya ọkụ gị egzampụl ebe a egzampụl mmenye gị egzampụl 20 ụnụ na-aṅụ mmanya ọkụ mmanya ọkụ bụ gịnị a na-akpọ ya n'oyibo distil distil water distil water the same called spirit so that means the only thing holding your spirit will overflow of water your body needs distillation so that your were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site eh, na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi www.spirit.com spirit wee nwee ike ibreak down ọ na spirit ahụ awa ha from there nothing nwere isi that's why anyị ji awụgharị ordinary place we cannot build agriculture agụụ na-egbu anyị agụụ na-egbu anyị nwanne onye ọbụla kọrọ nọnsensị bi ebe ị nọ gwa na iwe onye nsọ ala na iwe onye nsọ ala amadioha bụ iwu ji ndị igbo the law of igbo land is been given by amadioha is natural law is natural because that law controls everywhere on earth not only igbo land because the same phone ị na-use na africa ka na-use na america the same internet na-use na africa ka na-use na america so onweghị mgbe ọ ga-eme oruo asị na our own culture is different no nke a bụ aghụghọ nwanne enu uwe enu anabana enwezie nke ụnụ chọziri arụrụmanụ ụnụ ka do data donkia don't mana ka ifuru e ozi okwu ọtọ bụ na dis telefon iwere eje Amerịka ọ ga-arụ ọrụ ihe niile were kaadị sim kaadị na Amerịka tinye ya so Amadioha can anywhere mmanya ọcha jụọ gị gịnị bụ Amadioha isi ya gịnị wụ Jizọs ọ kọwasịara gị ihe bụ jizọs abụghị m chọrọ nwere ndọcha ndọcha ya kawa jizọs eburu 20 ịghọtago igwe ya si ya na nwere ikwa na akpọ thunder and light yes ọkwa nwere ihe unu na-ekwu na sayensị unu na-ekwu about explosion yes ọkwa nwere ihe unu na-ekwu na na baịbụl unu na-ekwu about um, chaos yes chaos bụ explosion mana unu ama ọ dị na this baịbụl dị chaos dị isi ịghọtago na in the beginning there was darkness with chaos ọ dị there mana nke anyị mba nsogbu adịghị because nọ ndị Igbo kwuru ya mana the same thing ka everybody na-ekwu that means our knowledge has no limit Igbo knowledge enweghị limit so nsọ ala because nsọ ala correspond to iwu hapụ ndị a na-ekwu maka ọdịnala nwanne rapụ ndị a ndị a na-ekwu maka omenala the problem bụ na ha aghọtaghị ihe a na-akọ and they refuse to follow ha ama ka esi eso eso ha ama ka esi edu edu you cannot follow you cannot lead you can cannot follow nwana anaghị eme ọdịnala eme asị m ị gaghị abụ onye ọdịnala is impossible ị gaghị abụ nwa onye ọdịnala ị gaghị abụ nwa onye omenala all those things bụ ihe a na-eme eme a na-eme omenala na-eme ọdịnala eme ị gaghị abụ onye ọdịnala ị gaghị abụ onye omenala mana ị ga-abụ onye nsọala because nsọala correspond to law nsọ ala correspond to iwu ala simple is a correspondence in science is the principle of reading principle of reading correspond with the principle of correspondence simple becos principle of correspondence is the principle of law is iwu ala because I correspond to principle of mentalism which is amadioha we can show you and show you and show you everywhere so nwanne ị gaghị ejide nwa anyị nsọ ala you cannot ị gaghị ejide nwunye because is a universal principle which is anyị ji n'aka enweghị ihe ị ga-eji wee cover up ị gaghị ibute ụka anyị akụtuo gị naanị ibute islam anyị akụtuo gị naanị ibute juu anyị akụtuo gị naanị wit igbo philosophy wit igbo cosmology nwanne we did not borrow any ihe ntị m na-ekwu okwu ebe nwere ihe m borrow i can give you some examples but I, have never borrow any single word n'ihe niile gbasara nsọ ala igbo ma omenala igbo ma ọdịnala igbo nothing ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe anyị nwawo ndị nsọ ala we must live our own in igbo land we must live as ndị nsọ ala anyị ga-eme ya we must live in our land as ndị nsọ ala we must eat as ndị nsọ ala have our own system of agriculture eat our own food ka nna nna ha si wee rie ya and live in our own biere onwe anyị ndụ ka anyị si wee chọọ ya ụnụ na-eme ụnụ gaa na na amerịka mana mexico ụnụ aga na evisit places ndị biri ndụ 2000 years ago ụnụ ka na-eje egypt aga evisit in igbo land nwanne shame on you shame on you gwa m one single thing your children will use remember you gwa m one single thing ị na-arụrụ m mansion gwa m one single thing your children will remember as your father ndị nkịtị gba ọtọ gwa m ofu ekwuo nsọ ala nwanne this is a religious movement if you don want don come anyị achọghị ndị ochie na ndị ama here anyị achọghị ndị ochie na ndị ama we don want them if you believe in amadioha onye nsọ ala principle of life law and order of igbo land come if you no ịbịakwana here because ịbịa here chukwu akpọ gị ọkụ ọnwụ na ị chọrọ ịpụ ndụ nwanne n'ala Igbo we must take everything in that land to develop the land as a human being we are human being anyị wụ mmadụ anyị wụ mmadụ anyị abụghị mmụọ we don't beg anything if you like you come if you like you don't come were ha iji ga-eme olesi ma ọ bụ ngụnwa you will seek for the knowledge to join you have to seek for the knowledge to join not us anyị we don't want people ayana achọ mmadụ ọ bụ ndị ọ na-agụ agụụ ịdị asọ let them come and be part of ndozi ala Igbo simple ndị ọzọ jebere onwe ha they are criminals and they will be punished ndị ochie ha niile ala Igbo ga-achụ ha ọsọ all of them all the criminals in ala Igbo that land will never let, let them rest si na ọmụ gwara gị nọ nso said it the land will vomit them all of them from a to z from a to z the land will vomit them and swallow them ha niile ha niile niile the land will swallow ha agaghị afụ ihe ọma na la land ọsọkwa ya bụrụ ego ka ọ nwere that money gị ego ahụ nwere will kill him that money we that money onye isi ya ọ ga-abụ n'elu ya that ego ya ahụ ma ya o kwewere ala ahụ that land we we are the living being of the land we are the ancestors of the land we are the spirit of the land ndị niile aha na-eme ihe ọjọọ n'ala Igbo give them time they will die their children will die their unborn children will die ha niile a ga-eji ha were ọgwụ a ga-eji ha niile re ọgwụ because your ancestors did everything they die then sacrifice then do everything make sure that we live na ebe etuzugharị na-etuzugharị you sold your birthright na-asị m na amamihe isi na-eme eme sold your birthright so nna ndị a rere ere ma our unborn children's right mam ihe a na-akọ akọ kọrọgbaga agba kọrọgbata agbada na-akọ gị a na-akọ gị akọrọgbada agba akọrọgbada agbada ndị ochi na ndị agba everywhere criminals everywhere niile because enwere nwanne hapụkwa na akụkọ hapụkwa na akụkọ ị ga-adịkwa redi you must ndị nsọ ala must be ready ever ready because the land we are going to develop and ndị nkịtị must die ha ga-anwụ anwụ nwere ihe ndụ eme enwe uru ha bara onye that criminal si ka uru gwagoro m uru criminal ba n'ụwa onye ochi kedu uru criminal onye ochi bara ndị ajọ mmụọ ajọ mmadụ bụ ajọ mmụọ ịma na datin bụ poset ka ọ dị bikos ị gara ochi mgbe ị gara first ochi zute ego <laughs> ọnwụ na ịdị poses ị gara iji ego aha jeba uru yes but ị gara ọzọ ejide gị itibe mkpu si mere gị ebere wine ijighị nke ị zutere bifo jee jeba uru izuru n'ochi for 5 years izuru izuru na first year zuo second year zuo third year zuo fourth year nwanne ọgbakwa aka ndị na-azụ ahịa ọgwụ ị ga-asị m na ịma ha na na n'airport ma ndị polisi na-ejide mmadụ ị ga-asị na ịma ha ịzụọ first year zụta ego ọ zụtara millions ọ zụrụ na-aga zụrụ na-aga zụrụ na-aga zụrụ na-aga oru mgbe ejide ejide kpọchie na nga nwanne ọ nọ ọwụ poses we ha na ijighị nke ahụ ị zụtara bifo baa uru anyị anaghị ata mmadụ ụta anyị anaghị ata ihe anyị na-ata ụta omume gị omume gị ka anyị na-atụta bikos ọnwụ na anyị achọghị gị ndụ anyị agaghị agwa gị omume gị ọnwụ na anyị achọghị ka ị pụọ ndụ we can never tell you what is not good and what is good anyị agaghị agwa gị what is right and what is not right ihe anyị na-agwa gị bụ ihe ị ga-eme nwanne ezuzina ezuzina bịa bịa ebe a come here tell us your problem n'ala Igbo we must leave the land for them we must go ask it. anyị ga-apụrụ ha na the city go somewhere else and build a new place for ndị ala we must live in our isolation anyị we must live on our own in that land that God blessed land that blessed land ala nsọ ahụ we must live there and have peace. no more mosquito no more malaria no more criminals no more vampires we must secure a place and live as a human being bie ka mmadụ bie ka mmadụ na look at anyị na-ebi ka anụmanụ nwanne nene n'anya nụ we are living like animals savages in our own land gagodie na nna nwanne in ghetto in America there is no free land in the land we came from land is free but to people live in the ghetto smelling place in your own father's land sand is free stone is free everything is free but you live in the ghetto gbamgbam house gbamgbam is not free oh. but you live in a gbamgbam house ibighị n'ụlọ aja mana ibi n'ụlọ gbamgbam ngwa gị na ihe na-eme anyị agbaghị akụ na-asị na asị ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka onye atala chukwu ụta nwanne we are anyị wụ nkịta nkịta azụghị azụ nkịta azụrụ azụ ka anyị mma ọ ka mma na anyị ala abịago imepe anyị anya gwa anyị nsogbu anyị bring the solution to it nsọala bụ a solution to the problem we have. either you agree and come with your whole heartedly n'ime mmụọ na eziokwu anyị achọkwa ndị ọchọngaloko ndị interest mba keep your personal interest at your home or you come here a sị na onye fere eze ka eze na-eru work because ọnwụ na ime ka nsọ ala pụọ ndụ kwudo you will be the beneficiary of it nsọ ala kwudo na Igbo ọnwụ na if anyị echenji go our rules and regulation ka m gwara ha you must register to be a member ọnwụ na enweghị ike register go and bring ten people if you bring ten people you become member for free ọnwụ na enweghị ten people you must pay registration fee because ịma na since anyị gbara ha ndị mmadụ nkịtị ha na-use our advantage ị na-aga skuul aga skuul abi ị na-akwụ ụgwọ skuul kwụọ ụgwọ akwụkwọ ọ dị ho since ndị ọdịnala pụtara ndị Igbo echebe n'uche gị na mmadụ na-ekwuzi okwu na ọ sị gị na ife anyị ụkwụ na-afụ m ofu na ụkwụ ụkwụ ụkwụ ụkwụ ụkwụ na ụkwụ nwere anyị emere ndị bara ejizi uche ịghọtago mmadụ gwazie ya okwu ije na gị na ya ka nọ ịma ha na ọ na-echezi ka ihe ahụ gwara sef ka ihe o ọ ihe ọ na-echezi sef nna ihe adịzi ga anyị kwuru ka ihe o miniri ka ihe okwu amini ka ihe okwu amini ị nwere egwu ị kwụrụ anyị inyere anyị ego ị na-akwụ anyị ụgwọ nọ nso na-achịkwasị ọnụ ị na-akwụ ya ụgwọ ọnwa igwuo ị na-akwụ n'igwuo ị na-akwụ igwuo akaụntụ m dị my own personal akaụntụ dị ịchọ eweta me na pọblik efu ọ bụrụ na e nwere mbọsị ego ndị dzod na nịbara that place efu ya ka chukwu kpọkwa ndị niile na-ekwu nọnsens ọkụ amadi ọha ka idem if ala igbo gbuo ndị a niile let them die human being without any benefit for your own society enweruru ọbara ọnwụ na ị bụ human being you must prove why you are human being i have vindicated myself by what i speak witness i have vindicated myself ekwuchitere m ndị ndị ọdịnala niile ana m ekwuchite ndị ndozi ọdịnala ọnụ ha ndị nsọ ala igbo we have been vindicated george George. us according to what we said George anyị ma ndị a na-ekwugheri ekwugheri na-enwere ha bara enwere ha ụwa ọnwụ na let them prove ọ bụrụ na enwere uru ha ba ha kwuo gosi m show me your achievement and your curriculum as a human being ọ bụrụ na ewu mmadụ because ndozi ọdịnala mepere ụzọ for you to come nonsense na nwanne this movement abụrụ ọbụrụ rubbish ọ bụghị rubbish ndị mmadụ chere ha ga-emenwe ihe dị n'ime i come here you lay low if not get out come here and lay low if not get out si ebe pụọ abịara ha igwe get out from here ọ bụrụ na ịbịa you must maintain these protocols rules and regulations nsọ ala is a law nsọ ala correspond to law iwu you cannot do nsọ ala but you want to have benefit ndị ochie nwanne criminals criminals you cannot follow the law but you want to reap you want to reap what the laws bring chukwu mere ụlọ ebere afrịka kwefụrụ afrịka ndị afrịka unu nwere lọkụ you have nwere you are happy nwa bekee and ndị china they are very good people europeans and chinese they are very good human being quote me right ọ bụrụ na ọgụ nwanụ na condition those people ịgba m ka ijega afrịka wegoro the whole land ha dị nọ ndị afrịka na kọndishọn na ndị ọcha na ndị china nọ that is why you are subjugated but you cannot rise you don't see owu oh, na ifugo yo owu oh, na ị na-ebe akwa ị na-ewe iwe if you become angry take mirror look your face owu na ị na-ewe iwe ndị igbo kedu ihe ndị igbo ji akpọ ogili njọ the same thing ndị igbo na-akpọ ogili njọ na-akpọkwa njọ sin why ndị igbo ji akpọ ogili njọ na-akpọkwa njọ sin ihe ọ na-achọ ịgwa gị bụ mgbe ahụ ị na-ewe iwe na otu a ka ị dị that means afa gị bụ iwe your name is iwe if you don't change nwanne your future sorry your future will be so called sorry ihe ahụ ị na-eme ewu na ọ ihe a ga-eme gị ihe ahụ ị na-eme ewu na ka a ga-eme gị quote me right that is how life work you cannot just come and occupy a land with minerals without doing anything with it you cannot occupy a land resources with money you cannot they will take it away from you quote me right tinamo gwara gị tinamo gwara gị na nọ nso gwara gị ị gaghị eme occupy the land sitting on millions of dollars no they will come and take it from your hand you are powerless you are powerless you are evil man ịbụ evil because ọ bụrụ na ọ bụrụ evil there is no how there is no how you, you have this thing and hungry you can't although possible you cannot have this thing and you are hungry and you are complaining ihe eji arụ egbe ihe eji arụ egbe ihe eji arụ ihe ị na-arụ n'ụwa is in Africa nweta the highest of highest ihe eji arụ telefon and battery all of them na Africa is nweta you cannot boost of anything in your life you cannot nwanne you are evil change your way change your way ịbụ evil nwanne gị na-emebe ọfụma ị na-enweghị iwe because ndozi ọdịnala ọ bụ nsọ ala bikos na ọ bụrụ gị nwa na-eme ya or bikos you cannot follow the law nwanne if you die a telephone number sọsọ anyị nwawugo ndị pụtara n'ụwa with guiding rules anyị ejighị egbe anyị ejighị mma anyị ejighị egbe anyị ejighị mma but people na-atụ ụjọ to follow our law you are afraid <laughs> ordinary anyị ejibeghị egbe na mma o ha wụ ndị ọkọtụ ha wụ ndị nke e, ha na-akpọzi ya nwanne ọsị ha wụ ndị amaghị m ka ha si ekwu datị na-ekwu ọsị ndị society ka ọsọ ọchịchịkiri society amam ha na-akọ ya akọ echere gom ihe ha na-akpọ ya ha na-akọ nọnsensị you to go just because of envy jealousy nwanne ndị a bụ evil that's why i say we must go and take our land with maximum security maximum maximum security in our land onye ọbụla bịara ebe a gbatue narị onye ọbụla ojighị ojighị invitation ojighị invitation bring him down isi na asị go to banana republic ijighị invitation na banana republic go there ọwụwa na iji invitation go to banana republic na lagos go there gaba mami ga-abanwu there afọ gị n'ime the environment without eh, onye na-achọ without address ebe ị na-eje without invitation that place from that place gị afụdobe n'igwe anya from that place gị afụdobe n'igwe anya go and investigate si na jụọ nwanne ya na-ekwu ga-ajụ ese until you begin to behave like a human being you are not one. nwanne gaa na go to our land go to, go to our land and see that ndị a bi ebe a there is something wrong. anyị nwere everything in life what we don't have is brain anyị nwere everything apart from brain nsọ ala or nothing ọnwụ na ikweghị na nsọ ala nwanne delete my number from your phone because onwe hụrụ m ga-abara gị and enwe hụrụ ị ga-abara m ọnwụ na ikweghị na nsọ ala nwanne delete my number enweghị uru ị ga-abara m enweghị uru m ga-abara gị because aghụghọ mere Afrịka adịghị mma aghụghọ a sị na onye aghụghọ nwụọ onye aghụghọ elie ya onye aghụghọ nwụọ onye aghụghọ elie ya until we begin to prove as a human being nothing chọọchịcha aka ọ wụsa anyị nwa na otu anụ nwa anyị bịara the savior of ala Igbo is nsọ ala anyị anyị na-eme ọnwụ na ya anyị nyere mgbe 10 years that land will be invaded and you will wipe away isi na asị ah, emere na Iraq ị gaghị asị na ọ gaghị emenwu because emere na Iraq it happened o mere na Iraq ịma mmadụ onye e nwere Iraq enwere onye ji akaụntụ enwere onye ji akaụntụ tebụl na ihe mere e na Iraq gwa m 3.5 million died 1967 to 1970 enwere onye ji akaụntụ ị ga-asị m na enweghị ndị gburu ịma ha ndị gburu ha ọ ị ga-asị m na ịma ha ndị gburu ha ịma gị ndị gburu ha ọkwa ha dị ndụ ha na nwụọ so ị gaghị asị m na ọ dịghị pọsịbụl a ga-eme that place in bed and the pochapụ people may occupied and nothing will happen enweghị ihe ị ga-eme nna agwaghị nke bụ eziokwu ọwụ nsọ ala anụnwa nwaanyị mebere now that is it the only protection the only protection bụ nsọ ala a sị na ofu aka rụta mmanụ ozu ọha ọnụ anyị agbarago isi dị ala sọsọ nsọala anụnwa na ọwụ inwe isi anyị enwego isi kedebe chukwu jee tụọ e mba jee tụọ mma mma gịrị bụla ego nye ndị ụka jos kedebe chukwu na enwere ihe a na-akpọ nsọala we have been vindicated the holy of holies the land is back to our land again enyechigaga ya anị anyị ọwụ na ọ bụghị nsọala anụnwa nwanne and onye ọbụla jụrụ na nsọ ala <laughs> and afụfụ na-eche gị onye ọbụla jụrụ nsọ ala afụfụ na-eche ya afụfụ na-eche gị si na m gwara gị si na nọ nso gwara because nwanne hold me accountable ihe ọbụla m kwuru ebe a hold me accountable mụ nwa na-ekwu ya ịjụ nsọ ala because o nwere ihe na-aza mmadụ mmadụ nụrụ ihe na mmadụ anụghị ya a sị na afọ ekwughị gburu okenye mana ekwughị anụghị gburu nwata ịnụ nsọ ala may avoid because onweghị mgbe m bịara ebe a sị gị nye m ego I've never asked you money anything never one day I never asked you food I never asked you anything I only said our land is dying our language is dying look at the solution to it that is only what I ask so heaven will bear me witness and the earth will bear me witness simple so onye ọbụla na-ekwu ha na-egwu wayo ha bụ ndị ochi the person will die a miserable death but your land will kill you your land will kill you because this guy is innocent of what you're saying you got that? because this guy nna nwanne i am speaking for the dead ndị ahụ egbu na biafra war because they are victim of this nonsense people still keep dying they are victim of this nonsense so i speak for the dead souls so all those people dey against dis they will be the one who will die painful and miserable death because you are trying to deprive these poor wretched human beings their knowledge of the ancestors you, got you want to deprive them the knowledge ọ ihe ị chọrọ ime ọ ihe ha ges ha mere nke ha mere nke our video dị everywhere the videos dị everywhere ọnwụ na enwego mbọsị m pụtara ebe asị ndị mmadụ tụrụ m ego show me the video gosi m the video a na-ekwugheri i gave you every sense of living we talked about agriculture we talked about cancer we talked about bricks we talked about childrens in schools we talked about school tours gwa m one single organization n'ala Igbo megoro datin tell me one gwa m one only one we close the group cancer campaign cancer campaign to propagate the food we eat school tours building bricks lower house for 40 50 percent ndị ochie na ndị ama want to hold it back but no because we are more intelligent than them they want to use our own good mind for granted let them go and do it na ha bee enye na onwe ha let them do it ha ma ihe smart you are smarter than your shadow jee mee ya na onwe gị na ndị iberibe go and do it ọ dị easy nwanne ịbụghị onye nsọ ala we can never do anything with you you must be onye nsọ ala we have knowledge we have knowledge we have knowledge yes we will build igbo land yes igbo land bụ ebe ndị nsọ ala ga-ebi ọ bụghị ebe ndị ara bi nwanne ndị ara enwekwaghị ha ndị ebe ndị nsọ ala ga-ebi what we call igbo land is ala nsọ ebe ndị nsọ ala bi ọ ya bụ igbo land a na-ekwu we build ọkwa ha ebe ndị nsọ ala ịbata ọrụ paradaịs ị na-abata ị ga-afụ ebe edere ala nsọ the holy land ịbatagodi ihe ahwajuogo ifugodi the place nwanne odoge anya na something is happening in this environment odoge anya na something is ọsọkwa ya bụ ụlọ 100 houses n'ime ebe ahụ 200 1000 I don't care but at least we, feel at home anyị na-agagharị n'ime kọmpandụ anyị na n'ime ala nsọ anyị dị free n'ime ala nsọ nwanne makwa ihe ọgụ to be free in your own land ihe ọ bụ makwa ihe ọ bụ ike ịfụba ihe ọma bifo nchere nwanne ihe ọma adịghị n'afrịka we need to see I, we must create heaven we must create the heaven from scratch create the heaven then god will come and live there amadioha will come and live there we must create heaven must ọ ga-adịrị na mma ụmụ ibe ka m jee mee na ihe ọzọ